ndị kọrentị nke mbụ isi nke asatọ ma okwu banyere ihe a chụrụ n'àjà nye arụsị anyị matara na anyị niile nwere ọmụma ihe ọmụma ihe na-afụli elu ma ịhụnanya na-ewuli elu dị ka ụlọ ọ bụrụ na onye ọbụla na-eche nna ya maara ihe ọbụla ọ ka amaghị dịka ọ na-aghaghị ịma ma ọ bụrụ na onye ọbụla na-ahụ Chineke n'anya onye ahụ ka Chineke maara ya mere okwu banyere iri ihe a chụrụ n'àjà nye arụsị anyị matara na ọ dịghị arụsị ọbụla bụ ihe n'ụwa anyị matakwara na ọ dịghị Chineke ọzọ ma ọ bụghị otu n'ihi na a sị na ọ bụkwa ezie na ndị a na-akpọ Chide ma ọ bụ n'eluigwe ma ọ bụ n'elu ụwa dịka ọtụtụ chi na ọtụtụ ndị nwe mmadụ dị ma n'ebe anyị nọ otu Chineke dị bụ nna onye ihe niile sitere na ya onye anyị onwe anyị dịkwara ya otu onye nwe anyị dịkwa bụ Jizọs Kraịst onye ihe niile sitere n'aka ya anyị onwe anyị sitekwara n'aka ya otu ọ dị ọ bụghị n'ime mmadụ niile ka ọmụma ihe ahụ dị kama ụfọdụ ebe arụsị bụ ihe a na-eme n'ala ha ruo ugbu a ha na-eri ihe ahụ dịka ihe ha chụrụ n'àjà nye arụsị a na-emerụkwa akọ na uche ha ebe ọ na-adịghị ike ma ihe oriri agaghị eche anyị n'iru Chineke ma a sị na anyị erighị ọ dịghị ihe fọdụrụ anyị iwe ma a sịkwa na anyị na-eri anyị agbabigaghị oke ma lezienụ anya ka ike unu nke a ghara isi n'ụzọ ọbụla ghọọ ihe ga-eme ka ndị na-adịghị ike su ngọngọ n'ihi na a sị na onye ọbụla ahụ gị bụ onye nwere ihe ọmụma ka ị na-anọdụ na nri n'ime ụlọ arụsị akọ na uche ya ma ọ bụrụ na ọ dịghị ike agaghị ewuli ya elu dịka ụlọ iri ihe a chụrụ n'àjà nye arụsị n'ihi na site n'ihe ọmụma gị onye ahụ nke na-adịghị ike n'ala ala n'iyi bụ nwanna gị nke kraịst nwụrụ n'ihi ya ma otu a mgbe unu na-emehie megide ụmụnna unu na-etigbukwa akọ na uche ha mgbe ọ na-adịghị ike unu na-eme emegide kraịst n'ihi nke a ma ọ bụrụ na ihe oriri eme ka nwanna m maa n'ọnya a gaghị eri anụ ma ọlị ruo mgbe ebighị ebi ka m ghara ime ka nwanna m maa n'ọnya